esi be ga-agabụ onye iji m ụdị okwu chukwu ọgwụ ọgwụ. di na nwunye na ezumezu na-akpa nkata ọfụma Kedu onye ọzọ? nna covid-19 vaccine nke enwere nọọsụ o si eme m n'ahụ ka m bụrụ gị ụzọ gaa otu ọ bụla ị ka na-eche ya eche Nnedi wetuo obi nke a na-emedi m ugboro na-abụọ m gbagoro covid-19 eh, vaccine a ya bụ na o doro m anya na ọ naghị afụ ụfụ ma dịkwa mma na-ahụ. ị na-atụ ụjọ ka nwanne gị nwaanyị mgbe ọ gara ịmụ nwa ị makwa na ọ ṅụrụ iyi si na ọ gaghị ekwe ka di ya metụ ya aka ọzọ mana mama eh, eh, daalụ maka isi m bịa leta unu o juru m afọ biko gbaghara m maka etu m si kwụsị gị bịa ebe a ka ewutela gị na anyị dadoro ụlọ ị mara na hmm, ozugbo nnedị o wutere m nke ukwuu mgbe m matara kpọmkwem ihe iji chọọ ka nne nna na-anọdebe chinwe so oge niile <clears throat> mama gịnị bụ ihe ọwụ nnedị amatala m nke bụ eziokwu ugbu a Chinwe bụ ya mụrụ nne na n'afọ ya ọ bụghị gị Chimo e, e, mama biko anyị mere ihe anyị chere na nnedele anya n'anya nnedi abụ m nne aghọtara m ọfụma Chinwe gwara m ọnọdụ ọ nọ wee mụọ nne nna mama gịnị ka anyị kọkwakwanụrụ maka ya mụ na Chinwe kwekọrịtara na anyị agaghị agwa ya ugbu a gwara m ya ka o jiri ọnụ ya wee gwa ya mgbe ọbụla o chere na ọ dị mma mama mhm. enweghị nne dị dịka gị n'ụwa eziokwu mm-hmm. Mm-hmm. Chinwe dịcha nnọọ very lucky inwe gị dịka nne dị ya ụmụ nwaanyị kwesịkwanịrị ịdị na-enyere ibe ha aka mm-hmm. ndị dị m nyụrụ m anya mgbe di m nwụchara enwere e onye ọzọ onye bụ chi ka ị ga-esi kwudi okwu a banyere ezi mma anyị achọbụrụ ka mụ na ya kparịta ogbugbo a ụbọchị ahụ a na-akwado elimozu mechara kagbuo mana o kedu ka nke a si bụrụ na onye ọzọ ji emegide gị ọ bụrụ na o ji n'aka na ọ bụ ndị nna nna anyị ya ziri ya ozi ahụ o kwesịrị onye jụọ ya ọ kọwara ya mana nke a ịjụọ ya gbaghị nkịtị enweghị ike ikwu n'iru nkwụ ya bụ chifu onye bụ chi ọ dị m ka ihe dị gị n'obi ka ị na-ekwu mkpebi a m ka esiri n'aka chi anyị ha ka anyị kwuo onwe anyị eziokwu o nwere onye n'ime ndị oso eze achị bụ onye na-adọghachi aka kelekere azụ o nwere ọ bụ na ọ gafebeghị ọnwa itoolu nwanne m nwoke furu ya kpọọ ya ichi onye bụ chi gwa anyị ahụ ụnyaahụ ihe na-egosi na ọ bụ ya mm-hmm. ọ bụbeghị ugbu a oge nka ga-ekwu ya na-abịa biko doododonu ka anyị gaa n'ihu n'echimechi a na-ebughị ụzọ ihe eze okwu akwadochala m onwe m ihe ndị ọzọ fọdụrụziri m bụ ndị otu eze azụ ka ọ dị n'aka chifu onye bụ chi ị maara na akwụ nke m n'azụ oge niile e, mana anyị ekwesịghịkwa n'ịnụpụ isi n'ihe chi anyị kwuru iwe ha nwekwara ike ịdị ọkụ kedu ihe mere na ụnụ achọghị ịghọta aghụghọ dị n'ime ihe a ọ dị mma ka anyị tụọrọ ya vootu onye ọ bụla kwadoro ihe m na-ekwu ga-egosi onwe ya site n'iweli aka ya ka anyị lelezie eh, onwe dị otu onye ewelila aka ma gị nwa chifu ogbonna chifu bụchi lee m agwa gị o chi anyị agwala anyị ha anyị ga-eme ndị chi ibe m ọ dị ka onowu kwesịrị ịga n'ihu n'ịkwụ ụgbọ obodo ezumezu dị ka anyị na-echere ntụziaka nke chi anyị kedu mgbe unu ga-eji mara ihe ụmụnne m O nweghị arụsị ọbụla ga-emegide unu ihe niile bụ ihe aghụghọ onye bụ chi na-apụ ara ịchọ ka chi anyị taa anya ha ugbu a e, e ya. nke ahụ bụ ikwujọ ha kpọrọ m ndị nche ai daalụ pasta Emeka ị mere nke ọma nyere aka bụrụ m aka m nyere gị enweghị ihe ọ bụ iji tụnyere ihe ị na-emere ndị ezumezu biko nọrọ ka m kụnye gị nri kụnye mmiri o ruo oge ọzọ bụ rie nri maka na o nwere ka ihe igwe dị ugbu a mana achọrọ m ka m buga nne m ka ọ gaa gbaa ọgwụ mgbochi ọrịa covid-19 nsogbu adịghị gbasara ọgwụ mgbochi ahụ anyị chọrọ enyemaka gị maka na ọtụtụ ndị mmadụ na-ezumezu achọghị ịgba ya bụ ọgwụ mgbochi covid-19 mm. ọ ga-adịkwa mma ma ọ bụrụ na ịgwa ndị ụka unu ka ha gaa gbaa ọgwụ ahụ mgbe unu ga-enwe ofufe nrọ n'ụbọchị ụka na-abịanụ ha ga-aka kwenye n'okwu ikwuru dịka onye ụkọchukwu ọ bụrụ maka nke a aga m eme ya Ngozi onye na-achụ gị anọ m n'ahịa kemgbe gịnị mere ụjọ ju gị ahụ taa maka gịnị onye na-aga mposi Ngozi Jizọs papa Ngozi ndị ọma na-ebi n'udo ndị na-eme ka ihe ọnụ ihe ọma ka eji mara ụnụ mana ihe ị ga-enwe amaka bụ ihe kwesịrị ekwesị inye ume ọrụ gị niile ohere ka a ga gbaa ọgwụ mgbochi ọya covid-19 bụkwa maka ọdịmma nke m maka na anyị niile ga-enwe ezi nchekwa ma ọ bụrụ na onye ọbụla gbara ọgwụ mgbochi a anụrụ m n'igwe okwu redio na ọrịa covid-19 ka nọ n'ikuku na-efesasị Principal Jamel gwara anyị n'ụlọ akwụkwọ na ọ bụ onye ọ bụla chọrọ ga-agwa ọtụtụ ndị nkụzi ibe m agbaala ya bụ ọgwụ mana trọs ọnụmọnụ hmm. nwa bụ onye bụbu ụzọ kwụrụ n'ahịrị ịnụkwa jide ka iji ndewo nne m mana kedu maka Chinwe ya na nwe ya ahụ dị ha o Nwatakịrị ahụ na-eme nnọọ nke ọma na n'ịṅụ naanị mmiri ara mana ikwu eziokwu, ọ na-abụ m na-ele nwa Chinwe anya, hei, ọ na-echetara m ugo nwa m. Anya nwa ahụ na-eme m nke ukwuu. Ị mara na m ahụ ya na nrọ mgbe ọbụla ị na-eme na oge obi gbawa m ị mara na gị na ugo dị ka nnu na mmanụ ee eziokwu ị kwesịrị n'ime isi ya mana gbaa mbọ chefuo ya nnu hmm, gị m ọ dị ka ihe nwere ike inyere m aka ugbu a bụ ịmụta nwa nke m otu ahụ ee ihe m na-ekwu bụ na ọ dị mkpa na anyị malitere ezinụlọ nke aka anyị cheta na ị gwara m n'ụbọchị nke ọzọ ịdịla njikere ịlụ nwaanyị ekwekwere m otu ahụ mana obere ga a na-akwụ m dịka ụgwọ ọnwa na ọrụ nkụzi a agaghị ezuru m iji gbaa nkwụ gị ma gbakwa gị akwụkwọ n'ụlọ ụka bebi hapụrụ m ya aga m eweta ego anyị ga-eji mee ihe niile ma bụrụ ibe ezinụlọ anyị bụ mgbe ị ga-enweta ọrụ ọzọ ka mma you are joking just gwa m na ị sọpọtụrụ ya onye kwana ka m bụ na m agaghị asọpọtụ ya <laughs> papa papa ọkwa skuulu m atụpụchala ebe niile bịa aike jee gwa nne gị onye nkuzi anyị gwara m ka m bịa gwa gị ịzụtara m uwe ọzọ nwa m gọọmenti sịrị na agụmakwụkwọ nke ogogo praịmarị bụ n'efu jee gwa onye nkụzi ahụ ka ọ tinye gị uwe skuulu ọzọ mana onye nkụzi anyị gwara m na ọ bụ gị kwesịrị ịzụtara m ọzọ bịa kọrọ onye nkwara gị dịka okwu ahụ ọnwa ada ngozi nsogbu adị ọ dị mma anyị ga-egotere gị uwe skuul ọzọ a ga-egotere gị uwe skuul ọzọ n'ogbo ị ga-eje jụta ego ole a na-ere uwe skuul ka anyị nwee ike zụtara ya ọzọ isi na ego ahụ ị na-echekwaba nye ya ego ego m na-echekwaba n'ebe kedu ego ahụ a kwụrụ gị mgbe ị sụrụ akwa ahụ nwoke m ị chere na m amaghị na ị ego ga-ezuru gị ga lụọ ngọzi hmm. onye ọbụla maara na o nyere gị mkparị dị egwu n'ụlọ akwụkwọ ụnyaahụ onye na isi nka nwoke m inyenubeghị m ma pin n'ụlọ a n'afọ ole na ole gara aga o metụ gị n'obi inyere m aka mgbe ahụ m merụrụ ahụ enyi gị nwaanyị asịgo ka azụtara nwa gị yunifọm nke ọhụrụ mechie ọnụ ka o gị agba okwu a ngwa ya ozugbo biko etila ya biko isi adịkwa gị mma legoro ihe na-eme n'ihe obere nwa gị dị afọ asaa anọ m na mbara ezi nke ọzọ naanị ihu na-ekwu ya bụ na ihe niile anụ ogbo m na-emerụ gị na ezinụlọ na ịka na akpasị agwa ọjọọ dịka ka a tụfịa akwa gị iwe biko hmm. ihere ga na-eme nna gị ugbu a n'ime a niile maka ajọ mmadụ bịara bụrụ ugbu a ị kwesịrị ịnọ n'ogbo m gbaghara ọ bụghị m n'ogbo m ngwa gbaghara m o inugo gbaghara m ya chinyere ị ga-agwarịrị m ihe jikọrọ gị na pastọ ahụ ma ọ bụghị ya ịhụgo taa agbajie chika ị ga-emerụ m ahụ chineke me ah! aka me chineke me ah! chika ah! ọ bụ na maka ka ọ aka imegide m n'ụlọ akwụkwọ ya chinyere ị mee ka ngozi nwa m nwaanyị gbakọta m azụ bido ugbu a gawa n'ihu ị gaghị apụ n'ụlọ Chima! Chima! Chima, ya m maka Ike na ọzụzara papa ya pụrụ ya! Ha! Ha! Ha! Eche, nna Ha! Ha! Ha! Ha! nne m ahụ. Ha! ahụ chọrọ ịbụ nne m. Ee, ọ na-enye Ha! kemgbe ọ lọtara mana nke taa Ha! njọ. ọsọ biko bifo mere ahụ agbata biko bụ biko ihe ehi hụrụ gbalaba ọsọ ka ọkụkụ hụrụ na-atụ ọnụ ka anyị ihe niile n'ụzọ ziri ezi ụmụ ezumezu anyị aga n'ihu n'ihe anyị ji maka ya wee bịa n'ụbọchị nke taa achọrọ m ime ka anyị mata na nọs Chinyere ga-esonyela anyị n'ọgbakọ nke ụbọchị nke taa ma emesịa ọ rịọrọ ka ọ bịa kụziele anyị mkpa ọ dị mmadụ ịgbazu ọgwụ mgbochi ọrịa covid-19 ọlachi anụọla m akụkọ dị iche iche ndị mmadụ na-akọ gbasara ọgwụ ahụ onye dịka m agaghị m agwụ ọgwụ ahụ ọ naghị abịa ịgba anya ọgwụ ihe ha bịara abịa ịgwa anya okwu banyere ya ike agwụgwọkwanụ m covid-19 si covid-19 asịrọ agwụgwọkwa m nke mbụ nke a ezuolanụ agbawokwa m nke mbụ gịnị mere ha agaghị anọkọta anya anyị ego nkwado maọbụ amụma nkwalite bikonu biko ọ bụrụ na nọọsụ nyere bịa ọ ga-aza ajụjụ a niile ọgwụ mgbochi ọrịa covid-19 enweghị nsogbu ọbụla dị na ya mụ na ezinụlọ m agbazochala ya bikonu enwere ihe m chọrọ ikwu Esther nweenu ndidi agaghị m echere ọlachi maka gịnị ka iji nọrọ n'isi ọgbakọ a biko biko biko rite ebe ahụ ịnọkọ osote gị weghara ọkwa ọ bụghịzi ihe a na-ezo ezo na ya na prịnsịpal Jamil Eze na-enwe mmekọrịta ruru unyi anyị agaghị ahapụ ka onye dị etu ahụ bụrụ onye isi anyị Esta ọ gịnị dị ụsokwu iberibe anyị na-ekwu kwụsị gịnị gịnị gbasara gị onwe ihe gbasara gị ebe jide ka iji nkechi chukwu ịmakazikwa n'izu ụka anọ gara aga ka ị dị nnọọ ka mmọnwụ <laughs> oyi afọ imere emedo biko na ife ọ dị mma ka m gbaa ọgwụ mgbochi ọrịa covid-19 mmadụ gwara m na nwa m erubeghị oge ịgba ya ọgwụ mgbochi a bụ maka ndị rugoro afọ iri na asatọ maọbụ karịa banye n'ime ga ahụ nọọsụ ka ọ gbaa gị nke gị Ugomma nwada ọkachamara abịaghị taa hmm. ebee ka ọ nọ ọ sị na ọ nọzi n'ụzọ ho ya bụrụ m bịara leti n'ọgbakọ ugbu a ọ ya ga-abụ onye mbụ ga-ekwu okwu ugbu a ọ na-ekporizi ndụ n'ụlọ oriri na nkwari n'ego nkwado ime njem sitere n'ọzụzụ otu NGO nyere unu ewelewe na m bịara n'azụ oge biko unu nagide m ngwa ka anyị malite ọgbakọ anyị ozugbo achọrọ m ịgbata ụkwụ n'ihe anyị megoro nke mbụ bụ na aga m akwado ọzụzụ a ga-enye ndị ọrụ niile n'oge na-adịghị anya nke a so n'ọrụ e nyere m ịgbatị ya na ọzụzụ ahụ m gara na Abakaliki ọzọ bụ na achọrọ m ime ka anyị mata na ọrịa COVID-19 ka dị n'ikuku ya mere anyị kwesịrị iji gaa n'ihu na-akpọchasị aka oge niile anyị bịara ụlọ ahụike nọọsụchi bọket ndị ahụ nọ n'ezi anyị ga-agwa ndị mmadụ ka ha jiri ya na-akwọcha aka ha okwu gị amaka na ọzụgo mma ọzọ bụ na onye ọrịa ọbụla chọpụtara na o nwere ahụ ọkụ ka e kwesịkwara ịgwa ka ọ gaa mee nyocha ọrịa covid-19 anyị ka nọ na mgba ọ ga-arakwa ahụ ịgwa ndị mmadụ ka ha bịa mee nyocha ọrịa covid anyị ga-amarịrị ụzọ anyị ga-esi gbaa ha ume ime nke a iji gbata ọsọ n'oge ebe ịnwụ ọgwụ nke ga-ewulite ume mmadụ ga-ebelatakwa etu ndị mmadụ si ebute ọrịa covid-19 nakwa nke omicron anyị emechaala unless ma ọ bụrụ na ị nwee ihe ị chọrọ ikwu maọbụ ajụjụ ị chọrọ ịjụ nwa m biko ịma na ọtụtụ ihe dị iche iche emego aghọtara m amaghị m ebe m ga-ebido ebido gwa m okwu nwa m ekwupụtabekwa hmm, m ihe a kemgbe ọ bụla dị ka eze m kwupụtachara ihe ahụ kwuru n'oge elimozu eze oge ahụ nke mechara kagbuo ị nwere ike ịtụkwasị m obi onye nke m n'afọ iri abụọ na ise gara aga o nwere otu onye nwụrụ n'ezinụlọ anyị mgbe ọ na-amụ nwa ọnwụ ya ahụ metụtara m nke ukwuu o mekwara m bido webi iwe n'ihi ọnọdụ butere afọ ime ahụ kasị obi inugo ọ naghị adịchakwa n'izi onye nke gị nwụnarị gị nwanne m dị m n'obi ka nwoke ọhụrụ hụrụ n'anya nke ukwuu apụrụ mgbe ọ tụbara ya ime obi gbawara ya n'ime ọnwa itoolu ahụ buru afọ ime ahụ o nweghịzi izike ọ bụla o nwere na mmasị ịzọ ndụ ya mgbe ime bidoro mewe ya etu ahụ ka nwanne m ahụ siri nwụọ ka o bidoro nwewe nsogbu ewo onye ahụ ọ bụ onye ezumezu ọ bụghị naanị na ọ bụ onye ezumezu ọ bụrụ ezumezu n'onwe ya ruo mgbe igwe ojii sapere ọnụ loo ya isi na bụ onye ezumezu o mechara bụrụ eze nwoke ahụ bụ maọbụ na bụbụrụ eze ogo James ị kwuru eziokwu ọlachi nwa ahụ nwanne m nwaanyị mụchara nwa a na-ekwu okwu ya bụ achọ achọ bụ nwa eze ogo oche eze ezumezu ruru ndị mere ejije a bụ Victor Okechukwu Loves Onyebuchi Ifesinachi Nwamini Nwaamaka Nwaafọ Rachel Uche, nne na Michael Chukwudi Nweke ndị dere ya gụnyere Busayo Ikechukwu Ọdụm ndị hazi ya bụ ejiji bụ Chika Igwe Ugomma bụ Ose Isaac Nwale Christopher S Rachel Ogbuagụ Ezaga Chibeze ọ bụrụ na ị chọrọ igere ihe omume jide ka iji n'efu pịa akara 421 na Airtel ndị na-ewetara gị ihe omume jide ka iji bụ ụlọọrụ mgbasa ozi steeti ministry of health na njikọ aka ụlọọrụ mgbasa ozi ebbc at kansụl na eps redio site na nkwado ndị mba amerịka